AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị Igbo ana m ekele unu n'ụbọchị nke taa na-anabata anyị n'ihe omume nke ntụrịte uche anyị n'ụbọchị nke taa na ụbọchị nke taa anyị na-eleba anya n'isiokwu ọzọ pụkwara iche nke nwere ike inyere gị aka na ahụike gị nke anyị kpọkwasịrị imere ihe n'oke imere ihe n'oke bụ ya bụ ihe anyị ga-eleba anya n'ụbọchị nke taa mana tutu anyị aga n'eru ana m arịọ ka onye nwe anyị onye mere anyị amara anyị abụrụ ndị dị ndụ n'ala ndị dị ndụ taa ka ọ gaa n'ihu inye anyị nghọta pụrụ iche n'ihe ọmụmụ nke ụbọchị taa ka ị na-eme nke a arịọ m ka ọ gọzie gị n'aha kraịst bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ nsọ n'ụbọchị nke taa na akwụkwọ nke mbụ nke ndị kọrent isi itoolu amaokwu iri abụọ na ise ndị kọrent nke mbụ isi itoolu amaokwu iri abụọ na ise ọ si otu a mmadụ ọbụla nke na-agbasi mgba ike ịka ibe ya n'egwu na-ejidekwa onwe ya n'ihe niile ya mere ndị ahụ na-eme ya ịnata okpu mmeri nke pụrụ ire ure ma anyị onwe anyị na-eme ya ịnata okpu mmeri nke na-apụghị ire ure onye ozi Pọl na-agwa anyị uru ọ bara mmadụ ijigide onwe ya n'ihe niile anyị ga-ejigide onwe anyị n'ihe niile ma ọ bụrụ na anyị chọrọ inwe ahụike anyị ga-ejigide onwe anyị n'ụzọ anyị ji eme ihe dị iche iche nke gụnyere otu anyị si alụ ọlụ otu anyị si alụ ọlụ otu anyị si eri ihe na otu anyị si aṅụ ihe anyị ga-abụ ndị na-ejide onwe anyị n'ụzọ ndị a dị iche iche ma ọ bụrụ na ọ na-akpasi anyị mkpa ike inwe ezi ahụike n'ime anyị anyị ga-ejigide onwe anyị n'ihe ndị a nke ngụpụtara nke gụnyere otu anyị si alụ ọlụ otu anyị si eri ihe na otu anyị si aṅụ ihe ọ bụghị naanị nke a ọ bụladị otu anyị si eyi ihe oyiyi nke anyị na-eyi n'ahụ anyị taa n'ihi ndị mmụta achọpụtala sị na ọtụtụ mmadụ taa na-ebute ọrịa dị iche iche site na anaghị eji ojiji otu o kwesịrị anaghị eji ojiji otu o kwesịrị emeela ka ọtụtụ mmadụ bụrụ ndị nọ n'ọrịa dị iche iche karịsịa ọrịa ndị ya na-efe efe n'ihi na mgbe ahụ anyị ghee oghe o nyela ohere nrịrịa dị iche iche ịbata n'ime ahụ anyị bịa mekpa anyị ahụ nke na-agaghị amasị anyị n'ụzọ anyị iji bụrụ ndị nwere ahụike zuru oke mana ahụike nke mpụta ìhè ma ihe eji ụbụrụ isi eme ma ezi agwa n'ime ndụ anyị anyị ga-abụrịrị ndị na-emeri ihe n'oke n'inye ihe ntụziaka ọ bụrụ na anyị elee ndị a na-eme egwuregwu futubọọlụ anyị ga-ahụ na ha na-ejide onwe ha karịsịa n'oge ha nwere ihe omume chere ha n'elu ha na-ejide onwe ha n'ọtụtụ ihe dị iche iche Pọl onye ozi sị na ha na-eme nke a iji nweta mmeri nke na ere ure mana anya onwe anyị na-achọ inweta mmeri nke na-adịghị ure okpu eze ahụ nke Chineke kwere anyị na nkwa ọ bụ ihe o jide mkpa na anyị ga na-emeri ihe niile n'oke mgbe anyị na-ekwu okwu imeri ihe n'oke n'ọrụ a na-arụ arụ anyị kwesịrị inwe oge anyị ji arụ ọrụ oge ahụ anyị ji na-arụ ọrụ zuo anyị akwụsị ọrụ anyị ma anyị rụchara ihe anyị na-arụ ma anyị arụchaghị ya nke a bụ mmadụ ijide onwe ya ga-ejide onwe gị mara na echikwa gị gaa n'ihu n'ọrụ ahụ nke ị na-arụ n'ihi gịnị na Chineke nyere anyị na n'otu ụbọchị ibi ndụ ọtụtụ mmadụ ee na ichegbu onwe ha maka echi ha na-abịa anọrubeghị bụrụ ndị nọ na nrịrịa n'ụbọchị taa n'ihi na ha anaghị emeri ihe n'oke mgbe a na-ekwu okwu n'ihe oriri ọtụtụ mmadụ taa na-eri ihe ka ma ọ dọrọ n'ite ka ọ dọrọ n'afọ ha achọ iricha ihe niile n'otu oge na-amaghị na ọ bụ aramahụ nye ahụike ha ahụ gị nrụgide ọrụ ya daa mba site na ịrụfe ọrụ ofe nke bụ na ahụ anyị chọkwara ezumike ahụ anyị chọkwara imere ihe n'oke n'ụzọ nke ya nke bụ na irie ihe rijuo afọ ga-akwụsị na nri ghara iwere ihe niile wụkọta n'ahụ n'otu oge ọ bụ m ahụ nye ahụike gị elekwanụ maka ihe ọṅụṅụ n'ezie ọtụtụ ndị mmadụ ewerela ihe ọṅụṅụ ṅụgbuo onwe ha n'ụbọchị taa ndị na-aṅụ mmanya na-aba n'anya na ọtụtụ ihe ndị ọzọ niile anyị na-ekwesịghị itinye n'ahụ ma ọ bụ anwụrụ ike ha dị iche iche anyị kwesịrị iwelata aka anyị n'ihe ndị a anyị kwesịrị iwezuga kpamkpam ihe ndị ahụ na-emerụ anyị ahụ ọ bụ ya bụ ihe bụ mmadụ imere ihe n'oke iwezuga ihe ndị ahụ na-emerụ anyị ahụ kpamkpam werekwanụ ndị ahụ dị mma meruo ha n'oke nwee anyị udo ọ bụrụ na ihe ị chọrọ inwe ezi ahụike gị onye na-ege m ntị ndị Igbo ndị chi hụrụ n'anya n'ezie anyị ga-abụ ndị na-emeri ihe n'oke dịka onye ozi Pọl mere ka anyị marasị na ha na-eme ya inweta okpu nke na-ere ure mana anyị onwe anyị nwere ebe anyị lewere anya ihe anyị ga-enweta nke bụ eh, ndụ ebighị ebi anyị ga-abụ ndị na-emeri ihe n'oke ma ọ bụrụ na anyị chọrọ inwe ahụike weziga ihe ndị ahụ na-adịghị mma were ndị dị mma merụọ ha n'oke arịọ m ka onye nwaanyị mee gị mma arịọ m ka onye nwaanyị gọzie gị ka ị na-ege ntị na ntụgharị uche anyị n'oge ndị a niile n'ihe banyere ahụike arịọ m ka onye nwaanyị gọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwaanyị igbo ibe m anyị ekelela chineke onye dịrị anyị ndụ ruo n'ụbọchị taa na-asị ka otuto na ọjịja mma dịrị aha nsọ ya ruo mgbe ebighị ebi obi dị m ụtọ nke ukwuu na ahụ nwanne anyị nwoke Jọn Pọl onye nyere anyị akụkọ nke ahụike nke taa na-asị anyị nke a aga m asị na na-adụ anyị akala ntị si merue ihe n'oke nwanne m nwaanyị nwanne m nwoke onye na-asụ asụsụ Igbo ka anyị na-emerụ ihe n'oke ma nata ngọzi nke chineke ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 ọ bụrụ na ime ka okwu gị no

chigharịa iweghara ime ihere n'oge na-atọ gị ụtọ n'ụbọchị nsọ ọ bụrụkwa na ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke ịkpọkwa ihe nsọ nke Jehova ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe sọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe sọpụrụ bụrụkwa na ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke Jehova ịkpọkwa ihe nsọ nke Jehova ihe nsọpụrụ ihe nsọpụrụ nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ igwe sọpụrụ ya hara ha ime ihe bụ ụzọ nke gị niile hara ịchọpụta ihe na-atọ gị ụtọ ma ọ bụ igwu ọgwụ nke ka gị mgbe ahụ ihe Jehova ga-atọ gị ụtọ ihe nsọpụrụ ihe ịchọ ụzọ ihe na-atọ gị ụtọ ihe. Oh. m n'isi gị bụ ka ihe ọma na-emere gị kwa ụbọchị ka ị na-enwe ezi ndụ ka ị na-enwe ahụike ka ị na-ahụta ịdịmma Chineke n'aka ngọzi ya n'ime ihe niile nke ị na-eme nke ziri ezi ka onye nwaanyị nwee ike dozie akọ na uche gị nke a bụ ekpere m n'isi gị onwe gị nwanne m onye Igbo onye na-ege ntị n'oge awa ma na ka onye nwaanyị mepee akọ na uche dịka a na-aga ịtụda uche n'okwu ya si otu a bụrụ ndị e wulitere nke ọma biko soro m ka anyị leba anya n'isiokwu nke na-asị gbanwee ndị enyi ka ọ dịrị gị na mma gbanwee ndị enyi ka ọ dịrị gị na mma anyị ga-agụ ebe abụọ na akwụkwọ abụọma ebe anyị ga-eji malite bụ n'akwụkwọ abụọma isi iri atọ na isii site n'ahịrị nke mbụ ruo na nke anọ abụọma isi iri atọ na isii ahịrị nke mbụ ruo na nke anọ ihe nke na-apụta n'ọnụ njehie nke onye na-emebi iwu na-asị n'etiti obi m ọ dịghị oke egwu Chineke dị n'anya ya abụọ n'ihi na ọ na-agwa onwe ya okwu ire ụtọ n'anya onwe ya banyere chọpụta ajụọ omume na ịkpọ ya asị okwu niile nke ọnụ ya bụ ajụọ ihe na aghụghọ ọ rapụwo inwe uche na ime mma Ajụọ ihe ka ọ na-eche n'elu ihe ndina ya ọ na-eguzo onwe ya n'ụzọ nke na-adịghị mma ọ dịghị ajụ ihe ọjọọ nke a bụ nke ahụ ka anyị gaa n'ebe ọzọ iji hazie okwu a nke ọma ka anyị gaa n'abụ ọma isi mbụ malite n'ahịrị nke mbụ rue na nke atọ onye ihe na-agara nke ọma ka mmadụ ahụ bụ nke na-echeghị iche na ndụmọdụ ndị na-emebi iwu nke na-eguzoghị kwa n'ụzọ ndị mmehie nke na-anọghịkwa n'ọnọdụ ndị na-akwa emo kama na iwu Jehova ka ihe ụtọ ya dị ọ bụkwa n'iwu iwu ya ka ọ na-atụgharị uche ehihie n'abalị. ọ ga-adịkwa ka osisi a n'akụkụ iyi jupụtara na mmiri nke na-amị mkpụrụ ya na mgbe ya ọzọkwa akwụkwọ ya adịghị akpọnwụ ihe ọ bụla kwa nke ọ na-eme ọ na-eme ya ọ ga-aga nke ọma ka bụ okwu onye anyị ọtụtụ mgbe ndị mmadụ na-anọgidesi ike n'ihe ọjọọ n'ihi ihe si n'obi ha napụta nakwa ndị na-enyere ha aka ime ihe ọjọọ ọbịa mere akwụkwọ nsọ si gbaa ma sị na mkparịta ọjọọ na-emebi omume ọma David kwuru okwu ya asị n'otu mgbe na ya nọ na-eche echiche banyere ihe mere ndị ọjọọ ma ọ gabụ onye ọjọọ si na-aga n'ihu ịbụ onye ọjọọ ya sị n'ezie na ihe a chọpụtara ihe obi ya na-agwa banyere onye ọjọọ bụ na onye ọjọọ adịghị agwa onwe ya eziokwu onye ọjọọ na-eji iri ụtọ na-agwa onwe ya sị ọ dịghị ihe na-eme n'ime ịtụgharị uche ya n'ime mkparịta ụrị ya n'ime ndị na-eso ya na ndị ọ na-eso ha na-enwe ike ijikọta onwe ha ime ihe ọjọọ ịgba onwe ha ume n'ihe ọjọọ na dị mgbe ọ nọ naanị ya na ntụgharị uche ya niile n'elu akwa ndina ya ọgụgụ isi ya na-abụ ka eme ihe ọjọọ ọ dịghị enwe ọchịchọ ime ihe ọma onye dị otu agakwana enwe ndị enyi ọ gaghị na-akpakọ ndị ga na-asị ya emela ihe dị otu a ọ ga na-agbara ndị dịta ahụ ọsọ ọ ga na-achọ ndị ga na-enyere ya aka ndị ga na-ehi ya aja n'ukwu ị na-eme ihe ọjọọ ọbịa bụ otu ndị ọjọọ na-esi na-aga n'iru n'aka nke ọzọ akwụkwọ nsọ gbara anyị ama na abụ ọma isi mbụ na dịkwana nwoke nke ọzọ ọ dị ụdị mmadụ ndị ọzọ ndị ihe na-agara nke ọma oleekwana otu ha si na-ebi ndụ na ndị a bụ ndị na-adịghị eche iche na ndụmọdụ ndị na-emebi iwu nke mbụ ndị enyi ha ha adịghị enwe enyi ndị na-emebi iwu dịka onye ọjọọ ndị ọma adịghị enwe enyi ndị na-emebi iwu nke abụọ ha adịghị eguzo n'ụzọ ndị mmehie olee ihe bụ iguzo n'ụzọ ndị mmehie ị nwere ike sị ọ bụ ị na-achọ ebe ndị mmehie na-agbakọ ee e. iguzo n'ụzọ ndị mmehie nagidere mmadụ ị na-eso nzọụkwụ ndị ọjọọ mmadụ ị na-echeso mmadụ ị na-akpọ ọrịa mmadụ ị na-achọ ndị ọjọọ mmadụ ị na-eji ntụmatụ ndị mmebi iwu na-eme ihe mmadụ ị na-achọ ebe a ga-enye ya izu nke ọ ga-eji mee ihe ọjọọ ịga n'ihu akwụkwọ nsọ na-agba amasị na onye dị otu a adịghị anọ n'ọnọdụ ndị na-akwa emo ọ dịghị anọ n'ọnọdụ ndị na-eme ihe ọjọọ ndị na-eme akaja ọ dịghị anọ n'ọnọdụ ndị na-ele ihe dị ike ihe dị mkpa were mee ihe egwuregwu ị ga-ahụ n'ụwa taa na ọtụtụ ndị mmadụ ha na-ele ihe dị mkpa ihe kwesịrị ka emee anya ha ewere mee ihe akaja ha ewetuo ya n'ihe ikwe emo si otu a mee ka ihe ahụ dị ike ihe ahụ dị mkpa ihe ahụ Chineke chọrọ ka ha mee bụrụ ihe eji na-akwa emo. onye ezi omume onye ihe na-agara nke ọma dịghị eme otu a kama onye mmehie nwere ike ime otu a n'ihi na ọ bụ onye na-emebi iwu ya gaa n'ihu ebe ahụ ya sị na ọ bụ na iwu Chineke ka onye dị otu a na-atụgharị uche ihe n'abalị ị ga-ahụ na ọdịiche dị onye ezi omume na onye mmebi iwu onye mmebi iwu na-atụgharị uche n'ihe ọjọọ ehihie na abalị nakwa ndị na ya ọ na-eche otu ọ ga-eji gaa mee ihe ọjọọ ọ bụrụ onye na-akpa ike ọ bụrụ na-ezu ohi ọ ga-edozi akọ na uche ya nke ọma nwee ike mee ihe ọjọọ ahụ ma ị bịa n'aka nke ọzọ nwa chineke na-atụgharị uche na iwu onye nwaanyị ehihie n'abalị ọbịa mere ihe ji na-agara nke ọma ngwa lee n'onwe gị ihe na-aga n'ime obi gị ugbu a lee onwe gị ihe ahụ ị na-eche n'obi gị ihe ahụ ị na-azụ n'obi gị otu a ka ọtụtụ ndị mmadụ si na-ekuru akọ na uche na-adịghị mma zụọ ya nke ọma mgbe o tolitere ha enwe ike ihe ọjọọ ọbịa mere akwụkwọ nsọ ji na-agbara anyị ama na onye na-echebe ihe ọjọọ n'obi ya ga-abịa na mbibi akwụkwọ na-agbara anyị ama na ngwa ngwa ihe ọjọọ batara n'obi anyị dịka nwa Chineke na anyị kwesịrị iwezuga ya were ihe ọma dochie anya ya ọ bịa mere onye ahụ ihe na-agara nke ọma n'akwa bụ ọma bụ onye na-atụgharị uche na iwu onye nwaanyị ihe n'abalị onye na-asị olee ihe m ga-eme ka ihe Chineke na-atọ m ụtọ ma ọ ga-abụ ka ihe m na-atọ Chineke ụtọ ọtụtụ ndị mmadụ ji aghụghọ mejupụta obi ha chetakwa na bụ ihe dị n'obi ka a na-eme n'aka chetakwa na ihe dị n'obi ka a na-ekwu n'ọnụ ọ bịa mere onye ọjọọ ji gwa onwe ya sị ọ dịghị ihe ọjọọ nne m adị m mma onye ọjọọ jikwa onwe ya sị adịghị ihe meganị kama n'ime obi ya ọ ma na ya bụ onye ọjọọ kama onye ezi omume mejupụtara obi ya ịchụ ụzọ onye nwe anyị akwụkwọ nsọ bịa gbaa àmà bịa nye nkewa bịa nye ọnọdụ nke dị n'etiti onye mmehie na onye ezi omume ya ọsị sị na onye ezi omume onye ahụ ihe na-agara nke ọma dị ka osisi nke akụrụ na-akụ mmiri nke na-amị mkpụrụ na mgbe ya nke m na aka nke ọzọ ọkọchị bịa udu mmiri abịa ọ ka nọkwa ebe ọ nọ ihe isi ike dị ahụ ya ka dịkwa mma anwụ na-eti akwụkwọ ya ka dịkwa ndụ n'ihi gịnị chineke na-eme ka ihe na-agara nke ọma ma na ụkọ ma na udu kama onye onye ajọ omume ngwa ngwa o bidoro ime ihe ọjọọ ihe ọjọọ ahụ na-echebe n'obi ya ị ga-ahụ na oge ụfọdụ ma ga-akwụ ọtụtụ oge ndị dote a na-ala n'ike o nwere ike ịbụ onye sị ihe esi esiedara m ike nke ukwuu ka nche etụkwana aka n'ihe ọjọọ ị ga-ahụ ngwa ngwa onye ahụ tiri aka n'ihe ọjọọ ma amaghị ka esi m onye ahụ agaghị alachite n'ime ya o meela ka ndị tiri aka n'ihe ọjọọ ndị chere echiche ihe ọjọọ bụrụ ndị na-alaghachighị azụ n'ihi ngwa ngwa ha malitere njem ha bịa na mbibi ma nwa Chineke na-atụgharị uche n'okwu Chineke ga-echebe onwe ya n'ihi gịnị okwu onye nwaanyị na-echebe mmadụ chee n'ihe anyị na-eche n'obi gị ugbu a lee ma ya na okwu onye nwaanyị nwere otu olu ọ bụrụ na ya na okwu onye nwaanyị nwere otu olu gị mara na ị nọ n'aka onye nwaanyị gị mara na ị dị ka onye ahụ onye ihe na-agara nke ọma onye dị ka osisi akụrụ n'akụkụ mmiri ọ ga-abụkwa n'ọbụ ihe ọjọọ ka ị na-eche n'obi gị ọ ga-abụrụ na ndị na-enye gị ndụmọdụ bụ ndị ọjọọ ndị na-edubere na mbibi onye nwaanyị na-agbara anyị amasị ee na oge eruele mgbe anyị ga-agbanwe mgbe gị onwe gị ga-agbanwe mgbe m onwe m ga-agbanwe site na ndị enyi ọjọọ ndị ahụ na-akpọrọ akala uche anyị pụọ n'ebe onye nwaanyị nọ baa na ndị ahụ ga-enyere anyị aka kama anyị ga-anọ n'ọnọdụ ndị na-akwa emo anyị anọ n'ọnọdụ ụmụ Chineke kama anyị ga-anọ n'ụzọ ndị na-emebi iwu anyị anọ n'ụzọ ndị ezi omume ọ mere mgbe Chineke ga-akwụ ụgwọ ọ ga-eme ka anyị keta oke ndị ezi omume ihe ndị mmadụ na-adịghị aghọta bụ na onye ezi omume na-enweta oke na oge nke anyị nọ n'ime ya oke ya buru ibu n'ụzọ dị iche iche onye nwe anyị matụrụ ụtọ ga-eji mee ka ihe gara ya nke ọma kama onye ajọ omume mbibi ya na-abịa n'oge ọbụla ọbịa mere m ji na-agwa gị sị aga bụrụ na ị nwere ndị enyi ndị na-enyere gị aka ime mpụ na ihe ọjọọ dịka nwa Chineke na-achọ nchegharị chọrọ ụmụ Chineke were ha mee ndị enyi gị ndị ga-enyere gị aka ịchọta ụzọ onye nwe anyị ndị ga-enyere gị aka ibi ndụ ọ bụrụ na ịbụ onye aṅụrụma mmanya ị na-achọ ịmara onye nwe anyị ọ dị mkpa na ị hapụrụ ndị enyi ndị a na-enye gị mmanya ndị enyi ndị a na-eduhie gị chọọ ụmụ Chineke tinye gara gị nke ọma n'ihi na onye nwe anyị na-ezube ka ihe gara ụmụ ya nke ọma n'ezie ana m agwa gị na onye ihe na-agara nke ọma ka onye ahụ bụ bụ onye na-adịghị eso ndị enyi ọjọọ onye na-atụgharị uche n'okwu onye nwe anyị onye na-achọ ụzọ onye nwaanyị anyị ihe ga-agara ya nke ọma ọ bụ ọchịchị onye nwe ka ihe gara ya nke ọma nke a bụkwa ekpere m n'isi gị igbo ibe m enyi ọjọọ na-eduba mmadụ n'ime ọnwụnwa na-eduba mmadụ n'ime ọnwụ na-eduba mmadụ n'ime ihe ihere gbanwee ndị enyi gị ka o wee dịrị mụ na gị na mma amen anyị ekelela nwanne anyị onye mgbasa ozi elieze ofọmba onye nyere anyị ozi ọma nke si n'ime akwụkwọ nsọ nke chineke na sị ka mụ na gị gbanwee enyi ọjọọ ka o wee dịrị anyị na mma ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị biko rutene anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria ma ọ bụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nka 070 6363 7224 a na anyị ekelela ndị bụrụ anyị abụọma na-asị ka mara Chineke bara ha ụba ka Chineke mee ka olu ọma ha ji na-abụ abụ n'ime ụwa a bụkwa nke ha ga-eji bụọ abụ n'eluigwe n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gwo